ekene m unu eh, ana m asị eh, biko nke onye chi eh, ka ọ na ụbọchị nke tata na igbowu tv ka anyị ga-ewetara gị akụkọ nke si Isuofia wee bịa onwe ozi nke ezitere anyị na igbowu tv nke mere na Isuofia anyị wee mba na anyị ga-ekwupụta ya na wu tv n'ihe anyị nọ bụ maka ọdịmma ndị igbo anyị wee na-asị na anyị ga-eme ka ndị igbo mara n'eziokwu eziokwu na anyị pụta maka ọdịmma ndị igbo chetakwa na onye ga-akọrọ gị akọ abụ bụ chidi ikenna amaobi e wee na-asị gị were oche ka ịfụ onyonyo nke ezitere anyị gbasara ụzọ nke na-adịrọ mma n'ịsụ ọfịa otu ya bụ ihe si wee dị njọ otu ya bụ ihe si wee na-enye nsogbu na ndị na-aga n'okporo ụzọ na-enwe ezigbo nsogbu ịga n'okporo ụzọ n'akụkụ isi ọfịa nke gaba ekwulọbịa ọbịa wee sị ka anyị gosigodi ndị mmadụ ka ndị ọdịnaka wee fụkwana ya wee mara ife a ga-emere anyị maka ya bụ okporo ụzọ kiligodi ihe onyonyo a Yeah, baabụ nsu ọfịa ebe a bụ nsu ọfịa ọkụ unufu ụdị afọ ndị mmadụ na-ata n'obodo a this is nsu ọfịa this is the boundary between nsu ọfịa and igbo ukwu look at motorists look at the road leading from igbo ukwu to through nsu ọfịa to ekulọd you can see traffic congestion because of bad roads na kupereka moto waya ina Nigeria for us We have ife ndị mmadụ na-ekwu Nigeria for us that is it Nigeria for us Nigeria for us this is Sofia. It's a federal road that passed from Ibuku through Sofia to Ekulobia. This is it. See what people are passing through. This is Anambra State. swafia in Anambra State. This is it. This is the boundary between the swafia and the Buku. Look at motorists. Look at the road leading from the Buku to through swafia to a Ekulog. Eh, dịka eh, anyị pụtara ka anyị na-ayọ biko dododo eh, ndị isi na-achị obodo ndị isi na-achị steeti anyị na ndị na-achị abụna nke etiti ka ọ dị n'aka ịbịa dozi bụ ụzọ ọbụkwa nnọọ na steeti ọbụkwa nọ nnọọ ndị sinetọ ga-afụ maka ya bụ ụzọ ka ọ dị mma maka ndị na-agba n'ụzọ biko dododo ka unu mere anya na ọ ga-atọwa anyị ntị ọ ga-atọwa anyị ntị anyị na-asịkwa unu jee nọchite anyị anya anyị ọzọ ọ na-esi anyị obi ike na nke unu na-anọ na unu mere anyị ife dị mma anyị wee na-asị biko dododo ka unu mara ife unu ga-emere anyị n'ụzọ a n'ụzọ a na-esu ọfịa nke gaba ekwuru ọbịa ka ọ dị mma ma dịkwa mma ọfụma biko ife ọbụla ebe ọbụla ịfụ ihe na-adịrọ na-adịrọ mma n'obodo a na igbo gbaa gburugburu ee ihe na-adịrọ mma mee ka anyị mara ọgbanụ nke dị mma ka ịfụ mekwanụ ka anyị mara ka anyị too ndị mee ya maka na eto dike na nke o mee o mekwa ọzọ ife ọbụla ịfụ ma ọ dị mma ma ọ dị njọ zitere anyị ya na igbowu tv anyị ga-ekwupụta ya mee ka ndị mba ụwa dum mara ka ya bụ ife si wee mee na otu o si wee dị anyị na-asịkwa gị daalụ maka na ige anyị ga-anyị ntị n'ụbọchị nke taata wee sị anyị chebiri anyị na-elekere asaa nke uhuruchi abịa gotakwala akụkọ ọzọ nke na-eme na mba ụwa dum daalụ ma daalụ nne aka mbụkwa onye nke gị Chidi Ikenna Amobi ndewo ma daalụ